AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma onye mụ na ya na-ezukọ ị bịala n'ụbọchị taa ana m arịọ amara nke Chineke n'isi gị na-asị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m duwe gị ka onye nwe m chee gị n'ezinụlọ gị isiokwu anyị na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa bụ nke a kpọrọ si n'etiti ndị a pụta si n'etiti ndị a pụta ndị ole bụ ndị a a na-achọ ka mụ na gị si n'etiti ha pụta ile anya ga hụ na Chineke kere anyị nye anyị ọtụtụ onyinye dị iche iche nke mere anyị ji bụrụ ihe dị iche Chineke si na o kere anyị n'oyiyi ya wee were onyinye ndị a niile chọọ anyị mma ma ọtụtụ n'ime anyị ị ga-achọpụtasị na anyị anaghị ewepụta onyinye ndị a ikike ahụ nke Chineke zobere n'ime anyị a na-apụta ihe n'ime ọtụtụ n'ime anyị ruekwa mgbe anyị gabigara njem nke ụwa nke a anyị na-asị na ọ bụghị ezigbo ihe ọ bụrụ na eleela m onwe m anya hụ na ana m eme ihe ndị m kwesịrị ime ma a kapụrụ m ịgbalị ime ka ọnọdụ m dị mma karịa dị ka ọ dị n'ugbu a abụ m otu n'ime ndị ahụ a na-akpọ okusi si n'ime etiti ndị a pụta ndị ahụ hụrụ na ha anaghị eme nke ọma ma ha achọghị mgbanwe ọ bụ ezie na ọ bụghị ihe niile ka anyị pụrụ ịgbanwe ma ọ dị ndị anyị nwere ike ịgbanwe ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ jenesis isi iri na abụọ malite na nke mbụ ruo na amaokwu nke itoolu ị ga-ahụ na ebe ahụ ka chineke kpọrọ abram oku si ya si n'ebe a bilie gawa obodo nke ahụ nke mụ onwe m ga-eme ka ịhụ anya nke a bụ obodo kenan abraham wee bilie kpọrọ lọt nwa nwanne ya nwoke kpọrọ nwunye ya bụ sarai ha palie njem n'ihi na chineke achọpụtala na ọ dị ihe ọ chọrọ iji abraham ime eleghị anya ahapụ ya na heran ọ ga-enwe ike mee ihe ahụ nke chineke chọrọ ka o mee a sị ka ewepụ ya n'ebe ahụ nke ga-abụ ọgbachi nye ya ya wee bilie ọ dịghị mgbe m si gị yi onye ọbụla ọ dịghị mgbe m si ka gị na onye ọbụla ma aka ma dịka isiokwu nke ụbọchị taa si dị ọ ga-amasị m ka ị lee anya na gburugburu gị onye ahụ ma ọ bụ ndị ahụ ọ bụ ịhụ ga-achọpụta na ha na-eme nke ọma n'echiche nke obi gị gaa hụ na ị pụkwara ịgbanwe m na-asị gị lee ụdị ndị dị otu a anya garue ha nso n'ihi na otu nwoke na-ekwu okwu ya sị na ọ bụrụ na a na-ahụ ya dị ka onye mere nke ọma karịa ọtụtụ ndị ọzọ ọ bụ n'ihi na ya na ndị ahụ ndị sitere n'ihe ha zuteworo n'ụwa bụrụ ndị e wuliri elu na amamihe na mgbasi ike na inwe ntụkwasị obi na ime nke ọma na-enwekọ ihe ịghọtara nke ahụ na ya na-agarụ ha nso ọ bụ ya kpatara n'ụbọchị taa lee anya n'ime ndụ gị mata ihe ndị ahụ nke na-anọchiri gị ụzọ nke ị kwesịrị ịhapụ dịka Abraham si wee hapụ ala dịka Moses si wee hapụ ala Ijipt onye nwetara onwe ya n'ụlọ eze onye ọ dịghị ihe ọ ga-achọ achọ gịnị kpatara okpebighị si otu ọ masịrị ndị a ha mee Moses wee rapụ nchekwa kedu maka Pọl onye nwere asambodo nke chara acha n'akụkụ mmụta nke ndị ọka ikpe ya were ihe ndị a dowe n'otu akụkụ sị ka m nye Chineke ohere n'ime ndụ m olee ihe ahụ nke ị kwesịrị ịhapụ n'ụbọchị taa ka ị wee rue n'oge ahụ nke mkpụrụ obi gị na-achọ ka ị wee wepụta onyinye ahụ ndị Chineke tinyere n'ime gị ihe isiokwu a ji dị mkpa nye mụ na gị n'ụbọchị taa bụ na ụfọdụ n'ime anyị na-ala n'iyi mgbe m si la n'iyi ụfọdụ n'ime anyị na-anwụ n'ihi eji akpịrị anyị aka ọ dị ihe ahụ ọ bụ eme anyị adị ndụ anyị ga-achọ iri ụdị nri nke na-agụ mkpụrụ obi anyị nke na-atọ anyị ụtọ ụfọdụ n'ime anyị anaghị eme nke ọma n'ihi na umengwụ emewo anyị bụrụ ndị ụra na-atọchi ntị ma anyị ehibe ụra hita ya otu ọ na-agụ anyị ọ dị ihe ọzọ anyị na-eche echiche banyere ya ụfọdụ n'ime anyị site na ndị enyi anyị site na ndị ọgbọ anyị ọ dị ọtụtụ ihe ndị nke anyị na-etinye aka nke doro anya na anyị na-ehe ụzọ anyị ejidesi ihe ndị a aka ike ma anyị amarawo si na ọ bụrụ na anyị hapụ ihe ndị ahụ na anyị ga-enwe ike gbanwee ọtụtụ ihe ụfọdụ na ịdị mma n'ime ndụ anyị nna asị gị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ọnọdụ ahụ nke ị nọ echiche gị gwarala gị na o eru n'ozughị okè ekwela ka ị nọgide n'ọnọdụ ahụ n'ihi na ị gaghị aghọ ihe ọ bụla ọ dịghị ihe ị ga-enwe ike imeta akụkọ gị apụghị ịgbanwe chere onwe gị echiche ndụ n'ụbọchị taa mee ihe nke ga-ewuli gị elu ihe nke ga-ewuli echiche gị elu ihe nke ga-edote gị n'ọnọdụ nke kwesịrị ekwesị ọ dị otu nwoke nke maara ihe a na-akpọ Philip Brooks ya sị na na ọ bụ ụbọchị nke dịkarịsịrị njọ n'ime ndụ mmadụ bụ ụbọchị ahụ mgbe mmadụ lechara onwe ya anya hụ n'ezie na o kwesịghị inwe afọ ojuju n'ọnọdụ nke ọ nọ ma ya na-ebi ndụ ka a ga-asị na o nwere afọ ojuju biko were okwu ndị a mere ihe afọ a nke anyị nọ n'ime ya na ha agwụ anyị na-aga ịba afọ ọzọ site n'ikike nke Chineke onye duworo anyị ịgabiga afọ nke ọ ga-eduba anyị n'afọ nke na-abịa abịa biko jisi ike ekwela ka ọnọdụ ahụ nke pụrụ ịgbanwe jide gị kwado onwe gị ekwela ka ịda mba ekwela ka ihe ọbụla nọchere gị ụzọ ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ abụọma isi narị na iri na ise amaokwu nke iri na anọ onye nwe anyị na-ekwe anyị nkwa ebe ahụ si na ọ ga-ewuli anyị elu na ọ ga-ewuli ọbụna ụmụ anyị elu ọ bụ ya kpatara ị ga-ejigharị ikwe ka ọnọdụ ọbụla bụrụ nke ga-egbuda mmụọ gị mgbe ị na-atụgharị uche n'ihe ndị dị otu a ana m arịọ ka onye nwe m nọnyere gị ka iwepụta ikike na onyinye ahụ nke o tinyeworo n'ime gị nke ga-ewulite gị elu n'ogo ahụ nke ga-eme ka ị bụrụ ihe Chineke kwadobere gị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kụọra nwanne gị nwaanyị n'ekwentị na 0706 363 7224 0706

ezi enyi m mara na ị nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen Seventh Day Adventist Church Choir Garki Abuja unu emela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị mbụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ gbaa unu ume n'ihe ọ bụla nke unu na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ bụ igbo anyị abịakwala ọzọ ka anyị bịa tụgharị uche n'ihi okwu a nke dị mkpa nke kachasị mma onye nwe anyị nyere anyị aka ka anyị ghọta ya nke ọma si otu a ya ha ga elu ma jizọs kraịst onye nzọpụta anyị eme. enwere enyi n'ime ụlọ bụ isiokwu taa enwere enyi enwere enyi n'ime ụlọ e david agaala agha merie gloyat ma n'ime gloyat o meriri abụ ụmụ nwanyị ngụrụ ebutela ọnọdụ ọjọọ iwe wee wee sọọ ya asị gide ya ka egbuo ya gide ya ka egbuo ya gide ya ka egbuo ya anyị were isiokwu anyị na samuel nke mbụ isi iri na itoolu lee anya na nkega nke abụọ ka anyị bido na nke mbụ sọl wee gwa jonatan bụ nwa ya na ndị odibo ya niile ka a chọta david buo ya ma jonatan nwa sọl hụrụ david n'anya nke ukwuu jonatan wee gwa david nna m na-achọ ka o gbuo gị nna m na-achọ ka o gbuo gị n'ihi nke a ekperele m gị kpachara anya gị ma mara ebe ị ga-anọ ruo ụtụtụ nọrọ ebe nzuzo ma zụọ onwe gị nọrọ ebe nzuzo ma zụọ onwe gị enwere mmadụ n'ime ụlọ ngwa ngwa Sọl kwuchara okwu a Jonatan apụta n'ihi ịhụnanya nwere n'ebe David nọ yas David nọ n'ebe a apụtala apụta ka m chụtacha nna m mara ihe ọ na-ekwu na nkega nke atọ aga m aga guzoro n'akụkụ nna m n'ebe ọ nọ ka mụ na ya kparịta ụka banyere gị aga m ahụ aga m agwakwa gị jonathan wee kwuo okwu ọma banyere david n'ihu nna ya wee sị ya nna anyị elee mmehie nwa okorobịa mere na o were ndụ ya tinye n'aka ya napụta israel n'aka agha niile dị iche iche elee ihe nwa okorobịa mere megide Sọl wee gee olu Jonatan ntị wee dịka Jehova na-adị ndụ David aga anwụkwa enwere mmadụ n'ime ụlọ enwere enyi n'ime ụlọ onye bụ enyi gị enyi gị ọ na-achọta gị na nke ọma ka ọ na-achọta gị na nke ọjọọ onye bụ enyi gị nwere ike ịbụ na nzuzo ebe a na-akpa ụka nke ga-emebi aha gị enyi gị eguzoro gị onye bụ enyi gị ị na-eguzo ka a napụta ka ị na-eguzo ka ebibie onye bụ enyi gị ị na-eguzo ka esite n'ọnọdụ mezie ihe ka ị na-eguzo ka ebibie ebibie onye bụ enyi gị mgbe sọl were iwe wee iwe si ka egbuo david na a ga-egburiri ya taa jonatan eguzogide na ga nke david jụọ papa ya sị gịnị ka david mere nke ị ga-eji egbu ya gịnị ka david mere gịnị ka david mere na ị ga-egbu ya gịnị ka david mere nwanne m nwoke ị nwere enyi onye bụ enyi gị enyi gị ọ na-echeta gị na mgbe ọ dịrị gị mma ka ọ bụ mgbe ọ dịrị gị ọjọọ nna jonathan sị n'ihi dịka david na-adị ndụ jonathan ka ngwa gị nke bụ eziokwu ị gaghị enwe ọnọdụ ọbụla n'oche eze jonathan si e nna m ịmaara nke a david ga-abụ eze m onwe m ga-esota ya eleghị ihe ije bụrụ nwa chineke na ị ga-ahụ onye na emete ihe nke ọma ga ee ka a kwapụ ya n'ụzọ ka naanị gị nọrọ ka ị nọchie ụzọ ị na-achọ ka ọ gaa n'iru ka ị na-achọ ka anyị daa daa david david david enwere enyi n'ime ụlọ enwere enyi n'ime ụlọ lee na nkega nke iri na abụọ nkega nke iri na abụọ bụ samuel nke mbụ lee anya na ahịrị nke iri na otu jonathan wee si david bịa bịa anyị pụọ ebe a ka anyị pụọ ebe a jonathan si david na nkega nke iri na abụọ jehova bụ chineke nke israel ga-anọnyere gị nna m agaghị akpata gị aka ọbụla nna m agaghị ahụ gị ma ihe ọma niile ka chineke ga-emere gị dịka anyị na-adị ka chineke mere gị otu a jonathan dịka ọ masịrị nna m imeghị ihe ọjọọ lee chineke na a were aka gị gụgharịa ka ha rabụ nkega nke mbụ nke samuel gụọ isi iri na itoolu ya gụọ isi ohu ya gụọ ya gị hụ na chineke nwere mmadụ mgbe ahụ ị na-anọ ga-eche na ọnọdụ gị bụ imebichi aha mmadụ ime ka iguzoro ebe mmadụ na-ana eguzo ma chineke nwere mmadụ n'ime ụlọ ịbụ mmadụ ka ị na-emegide emegide jụọ onwe gị ajụjụ a elu enyi nwere enwere m enyi n'ime ụlọ enwere m enyi n'ime ụlọ jonathan biri ọnọdụ nke jizọs biri n'ebe anyị nọ ime ka a napụta anyị n'ọnọdụ niile dị iche iche ime ka anyị bụrụ mmadụ ebe anyị kwesịrị igbu anyị egbu elee ihe ọnọdụ gị nọchitara gị ọnọdụ gị ọ nọchitere ebe a na-emebi mmadụ emebikọ ebe a na-emezu emezu enwere m enyi n'ime ụlọ isiokwu a dị m mkpa ka itinye ya n'obi gị isiokwu a dị m mkpa ka itinye ya n'obi gị chineke sị aga m emere gị ya dị ka o kwesịrị aga m emere gị ya ka aha chineke bụrụ ihe a ga-asọpụrụ n'aha jizọs kraịst amen mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 kọrọ na anyị na-ekwentị ma ọ bụ gị detere anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com at yahoo com maọbụ ọ bụ at gmail com awrnigeria at gmail dot com ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige ozizioma nketa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ya si na-abịara unu Adventist World Radio na-abịara ozi nke nzọpụta ka Chineke dozie okwu nke anyị nọrọ n'ụbọchị taa ka anyị were otu aka kelee onye mgbasa ozi Desmond Michael nwa Chineke tere mmanụ onye nyere anyị ozi ọma nke na-ewuli mmụọ anyị ma na-arịọ gị onye ọma na-ege ntị n'ozi ọma nke ị gere taa gbalịa gbaa ya n'ime agwa gị chineke ga-anọnyere gị chineke ga-anọnyere m anyị ekelela onye okenye eze nlewemchi onye kwupụtara okwu nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ma ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa unu emeela imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo